ka onye mụ na ya dị na mma ka nsoro onye mụ na ya dị na mma

for our life. Yeah. kata laba baba raka tokele yaka baba ribe ke kuzela ya baba tokele hey babari ebu babari ebu ya aka aka aka aka aka aka aka aka aka aka the rest of us. The evangelist should to come and save. The to prophet of The word is using mightily and greatly. Joy, joy, joy. Come, come and drink this water. This water is free of charge. This water is very Ghost. Come and drink this water free of charge. Come and drink the water of salvation free of charge. healing free of charge. Come and drink the water of deliverance free of charge.

ekele dịrị eze ụmụ mmụọ onye a na-egbu buru ogbu oke mmụọ na-eri ọkacha oke mmụọ na-eri ọkacha ọ dịbara bụ ebe ọgba nwa na-emeghị na igwe ọsọ na igwe ọsọ na igwe ọsọ ya Ezebio nkewa na-esi obio nkewa na-esi obio nkewa na-esi obio nkewa worship you. In your tongue, worship you.

We salute you. We salute you. We salute you. We salute you. We salute you. We salute you. We salute you. Grace and disease. emebi emebi. ọgbara kacha agha nwe mmeri ọgbara kacha ọgụ nwe mmeri

Come, Holy Spirit, and fill the heart of the faithful. And, and kindle in us the fire of your love.